eke tụrụ nzu orie tụrụ nzu afọ tụrụ nzu ka nkwọ jide nzu n'aka ha eke ketara ya iji eme ihe orie ahọ n'ahịa afịa afọ fọjuo anya akpa mkpọpụtara ihe ọma ewe m e were egbe m na mụbaka na egwu nwapụta wee eze nta ọzọ nekọrọ enugwu m n'ụgwọ obịa mudu na-ego udi ewere m ngọngọ pịa pụma were asụmasụ anya asụ pịa mpịabụla div n'ọjọgbụdụ masị gbo nka kwuo ka ya n'ụlọ egwu ọ n'ọbụrụ ụmụaka ji were ode na-ekpo ọya igbo onye mara asụ ya so na na asụsụ igbo ama na oke ogologo ọbụla okenye egwu igbo kwenyu igbo igbo mma mma oyibo niile ekene m unu ọdọgbu udene ma bịakọbịa sigbo nkakwu akwa oyibo ọkwụ na afọgo na omega ya alụ aja ife gba afọ ọ bụrụzi omenala ụfọdụ dizu ka bịazi na etisazi omenala n'ezie oyibo mere igbofu ụzọ mana anya ma njisi maka ya wee fụzi ụzọ ọzanụta agbọghọ echefuzi agadi ezianụ na mbịambịa na-atụpụ osikwa amadi nwanne oyibo bịara n'igwe ije dị mma na ụmụ igbo na asụsụ oyibo nwanne dịka nduzi ịbata ego na-ana ala ịbata igbo ọ bụrụ good morning onye nwoke nụrụ nwaanyị ọfụrụ na-agbazi ya ma ọ mee onye siri aka na-abasị na isiri ọkụ ya onye iji ụgwọ a na-aba nwanne kemgbe ihe enye eya igbo ndị igbo adịrọzi ka ọ dị na gboo ụfọdụ igbo okwuba igbo ọsịgụ nwanne ka agbụ igbo na fesbuk igbo na felegozi na tesbuk nke bụ mbọ na anyị na-achụkwa n'ego oyibo ego oyibo oyibo na ọkwa na ozugbo ozugbo igbo gị ụmụ igbo na-agba mbọ na anyị na-achụkwa n'ego oyibo ego ga-asụsụ oke oyibo nwanne na ọkwa n'ozugbo ozugbo ife n'igbo ọzọ n'oyibo mma na akwa mmadụ ụka na-aya o chinelo bụzikwa o mmadụ ụka na-aya o ya na odumegwu ojukwu ngozi oke ndị iwu ala isi na ịbụ nwa afọ igbo Emmanuel Ekiti imela afa nna ide anụ ọha amadike maazị Nnamdị Kanụ akụlo na melo ịkpata dị akụtọ na mbata na ịkpa ejizi oyi bazụ ụmụaka m gbafa asụ n'igbo amụtagodo oyibo fatozi afa bịa m ugbo igbo lezianụ onye asị ya nwụrụ ọkwa n'aka bịa gazi na mgbede nwụrụ ọkwa n'aka ee ọ dịkwa egwu ụfọdụ ndị ụkọchukwu nọ n'ime obodo zi oyibo ekwuzi okwu chukwu ụmụ igbo asụsụ igbo sarụ mmiri chukwu mere ụfọdụ kati were afọ ibe mme mmiri chukwu ọgwa nwoke nnọọ ka nche ọrụ gị ọjọ akpi ọjị nka na-achọ achọ ọ ya agba n'ukwu mkpi gịnị ka m na-afụ ife a ọkwa chinchin isi ya weta mma ya kachakwa ọfọ gbakwa chinchin nwanne ụnya ka nzikwa nnewi na-abata otu agadi nwaanyị ebuli ọzọ ọma ma pụta na-agbanyeghị na ọfụ nọọsụ ụmụ igbo nọ n'ụgbọala ọsa presa lọd ọ na ọ bụrụ arụrụ ala aka na-ekwu nke a kacha afịa alụ ụmụ igbo dododo nke a bụ ihe rụrụ alụ maka na ifi na oyibo na-esekpa na ọ na-adọghị adọ ị na-esekpa na ya nwaanyị ọ ya waganụ anụ ya adekpuchi ofe ime aka oyibo abaghị igbo ime nke na ọ na ebuzi ya aka ma onye ukwu ma onye nta ma okenye ma ụmụaka ịbịa na nzukọ ụmụnne ejizikwa oyibo ama aka ọsịsọ nwata bụ na mmiri ọṅụṅụ m nwa alapụghị ọsọ ife dị mma na adị m mma na ọsọrọ m nsọ nwa m ọsịsọ nwa m ọsịsọ sị na afọ ya bụ ịfụnanya afọ m ọsịsọ nwata bụ nwa enugwu ndị ọma ọsịsọ onye ebe na-enugwu ọza m ọsịsọ si m ma mama si ya bụ igbo

na ete ọgọdọgide nke mbụ n'afrịka maazị pete ji ọfọ omenala igbo na itinye ọfọ onye nkụzi na ka mmụta chinedu ọfọ mata ụkọchukwu ebe ebe fada jọn bosco ibekwe ego m ụzọ na mozambik chief collins ụwa chieme eh, ọgaranya obi aja ọcha ọlụgbu obema chief eme njikọ ọka mma pan of enugwu steeti chief aloysius Yeah.